igbo ndị ọma na-ege m ntị ekenekwa m unu em o nwere ife na-eli m nne na-alụ nsị ka m kọwalụ ka m na ndị igbo kalịa ekene menu kene a na kene ife na-emela anyị ife na ife anyị na-emela ife hmm? si na ọnya adịkwala onye igbo ọbụ na mma ise ụmụnne m ndị igbo a sị m ka m gwa unu mụ na-amakwa eh. na agha eri mgbe eji wee nụsịa biafra war nke anọ na 1960 wee kwụsị na 67 unu amakwa na agha ka dị n'aka na anụ agha na naijiria mana ife na-ewute m bụ na ndobe anyị amarọzi na agha na-akwụsịrị agha egbe wee bidozie agha uche <laughs> na ihe a na-arụ na naijiria kịta bụ agha uche mana kezi ka ndị anyị na famara ife si wee na-emerizi anyị na agha uche a na-anụ ịnanya kịta ọrụ nọ bọọlụ ọwụ nọ si si skọọ ọ na-agbagolo anyị eziokwu ya ihe ndị ukwu ihe ndị ukwu gbagolo anyị bụ ndị igbo ten fat olugo 100 zero fa anyị ahụ agha uche ka a na-anụ kịta agha uche ka a na-anụ ndị igbo ụzọ si na ndọba anyị kwuru okwu si na ọ bụrụ na atọ bụ ụtọ si wepụ aghụghọ mana ndị anyị ji ebio ma sị ha na ọka anyị na fada na mma ka anyị tọba ụtọ ha ekwere ewepụ aghụghọ fana aghụghọ anyị aghụghọ ha were akpa asịsa tinye n'etiti anyị anyị na-ebuso onwe anyị agha ha jide ndị igbo niile tiwasịa ndị igbo nọ na onye igbo nọ na ọnịcha fụ onye igbo onye igbo nọ na abatete ọ na-akpụ ya nwa onye igbo onye igbo nọ na asaba fụ onye igbo nọ na anambra steeti osian yubi igbo mianobi igbo onye igbo nọ na delta steeti onye ikwere fụ onye igbo ibi osia mba na afia ụkwa chibụike afia ụkwa nwe e, amadi onye igbo nọ na n'owere na-azakwa amadi osia mba na anobi igbo hausa ise anobi igbo mgbe na-ajụ ndị igbo ọ gịnị na-eme anyị faa! ahịa uche a na-anọ kịta ndị ugwu je jikọọ onwefe ọnụ jikọta onwefe ọnụ wee na-emeri anyị wee na aghọrị anyị anyị nwere agbakwu ha na ha dị na mma na anyị na ha na-atọ ụtọ mana ha ekweghị ewepụ aghụghọ ewu ndị igbo dị ebe ahụ na anyị afụka naijiria n'anya na-egbu ọkụnụ ma a na-akpọ sabongiri sabongiri wụ new town ndị igbo kpokọrọ jee ugwu hausa jee ruo. jesamongeri ebe ọfịa ofia ya ọwụlụ siti mana ịbata na be anyị ebe niile wo ofia onwere ebe na-eme eme ndị igbo nwee na-ajụ ọgịnị nọ agha uche a na-anọ kịta na ọgịnị nọ ndị gọvanọ anyị anụgo ihe unu mere unu anwaka unu e, emegwu ihe ndu ọga unu gwa unu mee biko so o gosikwa n'eziokwu eziokwu na ndị ugwu bụ ha nwa na-achị anyị amụọ n'eziokwu na ha na-achị anyị onye ha gwara ndị ndu anyị ka ha na-eme unu apụtago unu edeklia go IPOB unu esorogo kwuo na IPOB wụ terrorist o anyị ncha niile indigenous people of Biafra the the remnant of Biafra ndị egwu fọ 1960 ọha nwawu ndị diklia terorist kịta unu bụ ndị gọvanọ pụta soro sọpọtụ asị yes na unu aja ọzọ metin ipob na steeti unu unu anwa ka mana mma na ọ bụ n'ugwu asa na ha ga-eme ya elụta m oge boko haram pụta ndị ugwu ekwe ekwe a na-ekwu a na-asị ee na-enye ndị Niger Delta amnesty si ma kwuo a ga-emere ndị boko haram ndị ugwu ekwere apụta ekwu na ndị boko apụ na na-egbusisi fa na ndị boko haram bụ egbe na-agbagbusi ndị mmadụ mmadụ one ka ipob igbo mmadụ one ka ndị igbo gbusisiri anyị na-egbu mmadụ igbu mmadụ adọrọ na be anyị nwa na-asị ndị gọvanọ anyị ndị ndu anyị unu ma ihe na-eme ihe a nsogbu dị ebe a kịta bụ na the gap gap dịnụ gap dịnụ between the leaders and ndị ha na-elidi the too much the gap dị too much ndị isi anyị gap unu nwere ị na-anya ịmakwa na abịa m anọ m nkịta na-enelegasị nwere ịga na dstv o nwere ebe a na o nwere steshọn bụ arịwa 24 a na-asụ awụsa ebe ahụ ịmakwa na the local one strong dị n'ime vileji ebe anụnwa nọ n'ime vileji nnatakwu kịta na na arịwa 24 bụsa awụsa ka ha na-asụ nọ ebe a n'ime vileji ebe bụla ndị awụsa nọ ha nwere ihe ha ji ya kọmuniketi fa ndị igbo nwere na-ajọkwa bcc nwere hausa onwere igbo dstv nwere hausa onwere igbo onweghị ụzọ ndị igbo si akọmuniketi onwe ha ndị igbo bụ ndị si na ha kpatara ego onye ọbụla nọdụ nke onweghị onye si ka ya cheke n'etu a ga-esi wee mee wee jikọọ ndị igbo ọnụ ndị awụsa wee na-aghọ anyị aghụghọ were agha uche wee na-emeri anyị ha ji agha uche wee na-ana anyị n'iyi ịbata n'ime vileji kịta ebe ọbụla onye awụsa nọ ha na-akọmuniketi ha nwere asụsụ ha ji agwa onwefe okwu ndị igbo kekene steshọn ọ bụ ịkpọpe kịta asụ n'oyigbo n'oyigbo n'oyigbo n'oyigbo emepere e biafran telivishọn ndị igbo ekwere akwa bie ka ọ bụrụ nke anyị ka ọ bụrụ nke anyị ga-eji ebe onye ọbụla nọ ịnọrụgoro ebe ọbụla ị nọ na ebere ka ị na-ene ihe ndị igbo ekwere akwa bie mana ndị awụsa kwado arịwa 24 ọ na-aga ọ bụrụ gịnị na ha ka na-emeri anyị ha ka ka anyị maa ife ndị igbo mana anyị na-adeba ahụ na ịma ife na-achụ sọsọ nkem nkem nkem ndị igbo anyị bido chọba nke anyị nke anyị nke anyị ife ga-adịla anyị na mma ndị igbo nwee na-asị ma ndị gọvanọ anyị ana m ajụtụ na-asị ndị gọvanọ ọ na ndị gọvanọ Enugu Enugu Anambra Imo Abia ndị gọvanọ e, ndị igbo niile jikọta ọnụ si ee na anyị chechọ ka anyị lụọ ezigbota epọtụ dị mma na na n'ofu steeti gbakọ ọnụ ego ọ ga-asị mba unu pụta kịta na asị na unu chọkwa unu chikọọ ọnụ gaa kalaba maọbụ wọrị maọbụ ee port mitie gọvanọ nọ ebe a sị ya ka anyị chee niile tim unu ọp ka anyị mee lụa si sii pọt dị n'obodo a ka ọlụ bọọlụ ọ ga-abụ a ga-ajụ ka anyị mee ya ka ọlụ bụ sibe ike ka ndụba anyị maka na ọhịa ndị a bụ ya na-achụpụsị ndụba anyị ka ndụba anyị na-atụ afịa ka afịfa na abatasi direct n'elu okwu agwara unu na-espend almost 30 billion 30 billion mara na dọla na e, e, e, river niger seaport or whatever since that time jonathan jonathan kogherisi ya okogheri how far o nwere ihe na-eme ebe ahụ kedu ihe anyị ji wee na-emedo onwe anyị ihe a ọna o nwere ka ndị Igbo ga-esi wee jikọọ ọnụ ma na onye ajụrụ ajụ anara ajụ onwe ya onye arapụ arapụ ama arapụ onwe ya ndị Hausa jikọrọ ọnụ na-alụ anyị akpụrụka na-alụ anyị gem na-aghọli anyị na-aghọ anyị aghụghọ anyị nwebụ ndị Igbo ndị isi anyị debe arụ na n'ụzọ dị only ha ga-esi wee survive bụ ka ha solu ndị isi ndị Hausa wee na-emegide ndụ nkefa ndịgoro anyị ife na-eme anyị ụmụnna anyị kwuo okwu a anyị tọọ tọọ tọọ ka ya sị na ba mmadụ nwere onye na-ekwu okwu nwere na-asị ndị gọvanọ anyị ndị ministas ndị ndị ọnụ na-eru n'okwu kedu ife o ji wee dee etu a ndị nze ndị ọzọ ndị ichie ọ pụtara na enwezi onye ga-ekwula anyị the only voice na-ekwula anyị the only voice of the commoner bụ the voice of the Nnamdi Kanu asịsị nwere ya ka eme gịnị ka egbuo na ọ na na okwuru si na ọnọdụ ndị Igbo na ọ mma n'obodo a nwa na-ajụ ndị igbo mụ bụ onye ozi chukwu na nso obi ji ofe nwa oye nwanwolisa na-asị ndị igbo ọ gịnị kedu mgbe unu ga-eteta n'ụla olubeka unu ga-eteta n'ụla n'ọnọdụ a nọ kịta mmanụ na agha uche ka a na-anụ n'obodo a n'olugbo mgbe agba ekere nwangwere e n'olugbo ọtụtọ olubeghị mgbe unu ga-eji gwee mmalụ na ihe a na-eme n'obodo a na ọ tọrọzi nkịtị n'ebe anyị ka ọdụ nwere ebe mepere ekpe ọkwa maka na ndị Igbo anaghị etiri uchu etiri onye uchu na politiks na ha fesiwaga biznes fa ndị ọchịchị anyị wee were anyị na-emere ihe masịrị fa onwekwa mgbe anyị ji afọ anyị ọhụrụ the gap nọ between ebe the governors the politicians the gap nọ ebe fanọ na ndị fa na-elid e ọ dị too far mgbe anyị ji afọ unu bụ election election luo unu abịa ka anyị nnu nwa nkiri of eh, rice ka anyị rice ka anyị nnu dashi anyị thousand naira anyị je tụọ votu atụchakwa votu no more we will not see you people again olukwe second term na agbalụkwa bịalụta na anyị nọ anyị wee na-asị na anyị amalụgo ife dụba onye igbo vootu niile ị tụbara sinsi ọ na ịmarụbere ife eso m na ndị si na m anara atụsị eso m na-agwakwa gị nwa bụ onye ka na-eme ee eh, a ga-atụ vootu abụ na atụrụ vootu edeklia Anambra steeti of emergency anụ ọhịa ka e wee maa ihe dowu na be gị ofe sara atụ na maka na gịnị na ndị anyị tụbara sis nwere ihe anyị tụtara ya ka ndị politishan na-aghọli anyị nghọli ka na ha ghọli anyị apụta ha nọkọ ọnụ onwe nke na-asị m ee biko ka amakwa m ihe ndị a na-ekwu bakwa e, e, e, nwa 5000 nwa ya gịnị bụ 5000 na politishan bịa dashia 5000 nye ụwa nkiri of rice na salt irie nke aha gaa nyawo na nyaka ihe juwejede lee your right ihe m kwusi na mara atụzi abịa na agwa onye ọbụla ha atụ na maka na ọ bụ na ya atụrụ anyị anọọla ọnwa anyị na ihe ndị anyị tụbara atụrụ onwere ihe anyị tụta onwere na onwere na mgbe na ọ na eru ọnọdụ anyị na-asị kedu ihe kpatara ọnọdụ anyị ji wee dị etu a kedu mgbe ọ ga-adị mgbe ole mgbe ndị igbo ole mgbe ka ọ ga-adịla anyị na mma ndị anyị si n'ọha nwa bụ ndị isi anyị ha anaghị ekwunyela anyị ndị anyị si n'ọha nwa bụ ndị eze ha anaghị ekwunyela anyị onye ọbụla ejide anyị igbo gbasasịa dị nke ka nke na-ebuke kwuziri religion ụka wee tinye n'ala igbo onwezi ihe jikọọ ndị igbo ọnụ kịta onwezi igbo na-emekọ ọnụ oge m gere onye isi ndị afemifere ọkwụ si na n'ihe jikọ ndị yoruba ọnụ abụghị religion ọ bụghị politiks n'ihe ihe ha ọnụ kọlchọ mgbe na-ajụ ndị igbo kọlchọ ojikọ anyị ọnụ ikwute okwu akọ ee na mba mba mba mba mba ma baịbụl m na-eme o megiride baịbụl m pastọ m si m mba nwee na-asị mgbo ndị igbo kedu mgbe anyị ga-esi n'ọnọdụ a wee pụta mana asị do ụmụnne m ụmụnna m ndị ifeọma na-adị na mma onye agbasi na nkịtị onye anọzi na ndị gọvanọ anyị ọbụdụ na-ekwukwa m sị ọbụdụ na wepụta jikọọ obi ọ na-asị na ọ na-eruo unu mee ememe kọnferensị nwe whatever ndị south istan na-eme unu akpọkọ sọsọ ndị politishans unu achọrọ ịma maka ndị unu na-achị ọnwa ha mgbe unu ga-akpọkọta ọnụ kpọkọta ma ndị unu na-achị ma ebe ọbụla ka onye ọbụla kwuo uche ya mara ihe a ga-eme mara etu a ga-esi wee eme gịnị wee jikọọ ndị igbo ọnụ lotakpanụ na mụwa onye ozi chukwu nọ nso obi juọfọ nwa oye nwa nwaolisa ifenna champion ifenna ekwu maka ya bụ njikọ ndị igbo ka ndị igbo jikọọ ọnụ n'ebe ọbụla fanọ ka ndị igbo jikọọ ọnụ wee were ofu onu wee na-ekwu ka m na-ekwukwa na-asị ejikere agwụgwọ ndị ipob terrorist indigenous people of biafra esokwa m na ofu onye bụ onye biafra iso onye igbo niile so na ndị indigenous people of biafra anyị chere na awụrụgwụgwọ terorist o ebe ọ bụ na ime mkpakem m ma gbaa anyị tọọtọ tọọ nwere asị ka chineke mekwala anyị ebere ịnụ ọnụ m gbasa ozi a ka ndị ohu ndị isi anyị nụ ya ka e nwee ezi nchegharị ka e nwee mgbanwe na anụ igbo maka na nsogbu anụnwa ọdụgwo amazikwa ihe a ga-eme ya mana ihe a ga-eme ya dị anyị na-ene n'unu na-ama ka anyị maa unu si esi wee mee unu na-emepụ anyị abịa anyị were nke anyị weta nke anyị unu bịa si na anyị bịa ka anyị tụnyere unu alụ anyị ga-atụnyere unu alụ ee nwere na-asị ụmụnne m ka njikọ jikọọ n'ọnụ ihe anyị na-ekwu maka njikọ ndị igbo ebe ọ bụla ị nọ kpaba nkata maka esozina na ndị na-asị na igbo afụrụ onwe ha n'anya asị ka ọ bụ ọ ihe mere anyị n'ahịa etu esi wee tue ihe mere anyị kpatara eji wee na-akpa ịdị agwa mana ama m na ọ bụ na ndị igbo bịakọta ọnụ na anyị ga-edozibe anyị o anyị ga-edozile anyị anyị nwa ga-edozibe anyị ekelekwa m unu tinye n'aka ka anyị e dozie n'ibe anyị ka ọ wee dịla anyị na mma ọ ya adịla anyị na mma ndị igbo ise